nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu enyi enyi nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu enyi mba enyi Anambra ọ bụrụ ọsọ Anambara bụ ndị Igbo Enugu ọ bụrụ ọsọ Enugu bụ ndị Igbo ndị Imo na-abịa anyị ekene ọ bụrụ ọsọ ọsọ ndị ya bụ ndị Igbo Ebonyi oke obodo odo ọ bụrụ ọsọ ọsọ Ebonyi bụ ndị Igbo ndị Igbo bara ụba ka anyị tubenu ndị Igbo ka anyị tubenu ndị Igbo ka anyị tubenu ndị Igbo obi na-agbawa m ma ya na nwanne m kpọzi ya nya nwanne m ọ sị na ya bụrụ onye Igbo ị na anya n'iru ị na-abụ onye Igbo ozi ya nye nwanne m o si na ya bụrụ onye Igbo ọ na-egbu ụta m onye Igbo akọnarị ndị Igbo onye Igbo akọnarị ndị Igbo o si na ya bụrụ onye Igbo o si na ya bụrụ onye Igbo ụwa bụ ụwa ọzọ onye Igbo ka ga-abụ onye Igbo ka ga-abụ asụsụ Igbo amaka asụsụ eji eto chukwu asụsụ jehova asụsụ igbo amaka ka anyị tubenu ndị igbo ka anyị tubenu ndị igbo ndị ụmụ okoro bụzi ndị ụmụ okoro ha bụzi ndị rumokoro ndị ụmụ ụdara bụzi ndị rum dara, ndị ụmụ igbo bụzi ndị rum igbo ụmụ okpuruche bụzi rum okpuruche ndị ụmụ ọchị. bụzi ndị rum ọjị gene ntị oge ezugbo ogbulu ndị igbo niile ndị rum niile ndị rum niile bụ ndị ụmụ niile ndị ru ụmụ niile bụ ndị Igbo ndị Igbo okeboke ndị ya niile gara n'oke ọ bụ maka gịnị ndị ru ụmụ niile bụ ndị Igbo obi na-agbawa m ma mfe ozi ya na nwanne m mkpọ ozi ya na nwanne m ọ sị na ya bụrụ onye Igbo ile ya anya n'iru onye Igbo gị na-afụnụ igwe kpọọ ozi ya na nwanne ọ sị na ya bụrụ onye igbo ọ na-ewu m onye igbo agọnarị ndị igbo onye igbo agọnarị ndị igbo ọ na ya bụrụ onye igbo ọ na ya bụrụ onye igbo ọ sị na ya bụrụ onye igbo dịpanji odogwu dịpanji na-asụ igbo na-asụ Igbo Timaya Odogwu na-asụ ibo. Alinuhu Odogwu Alinuhu na-asụ Igbo Olu Jacobs Odogwu Emmanuel na-asụ ibo? ibi mba mbeka ọ na-agba mbọ ka ọ asụsụ Igbo ndị a na-asụsụ Igbo n'asụsụ Igbo amaka ịma na onye bụ onye Igbo onye bụ onye ibo agọnarị ndị ọgọnarị ndị Igbo ndị isi okpo ndị shọba ndị eleme ndị diobu ndị okpokpo ndị ya niile bụ ndị Igbo ndị ya niile bụ ndị Igbo ndị ọmakwa ndị eneka ndị asaba ndị ọkpana m ndị la ndị ya niile bụ ndị Igbo ndị ya niile bụ ndị Igbo ndị ndị ogbompa ndị omoto ndị ọnịcha ugbo ndị ọnịcha ukwu ndị ya niile bụ ndị ukwu iselu ukwu isela saba ndị ọbịa ndị a niile bụ ndị Igbo obi arụkụ ọnịcha ọlọna ụkpụrụ okiti obodo agbafọ ndị bụza ndị ndị ụkwọ niile ndị a niile bụ ndị Igbo ndị kwale ndị obodo ndị ute egbeje ndị emuhu ewulotulu na ndị ezeyi deta igbo niile ndị ya niile bụ ndị igbo oge na-agbawa m ma mkpa ozi ya na nwanne m mkpa ozi ya na nwanne m ọ sị na ya bụrụ onye igbo ị na anya n'iru ị na onye igbo mkpa ozi ya na nwanne m ọ sị na ya bụrụ onye Igbo ọ na-egbu ụta m onye Igbo agọnarị ndị Igbo onye Igbo agọnarị ndị Igbo ọ sị na ya bụrụ onye Igbo ọ sị na ya bụrụ onye Igbo maka na hụrụ mmanụ na nwanne ji gọnarị nwanne ya ego mmanụ ka m na-ajụ ọbụlukọbụ na ọghọm ọbụlukọbụ na ọghọm ndị ụmụnede ndị ụmụnede na-akụ ede onye kọla ede onye kọla ede ga-eli ede onye lile ede onye lile ede bụ onye igbo ndị ka ndị ka aka dị ya na ndị igbo kedu ndị bụ ndị ka ndị ya gbọọ na ndị obodo dịsịfa nso ndị igbo okebe oke ndị ya niile ga-arala oke ọ bụ maka gịnị ndị Igbo obi na-agbawa m ma mfụzi ya na nwanne m ozi ya nwanne m ọsị na ya bụrụ onye Igbo ị na anya n'iru ị na-abụ onye Igbo ozi ya na nwanne m ọsị na ya bụrụ onye Igbo ọ na-egbu ụta m onye Igbo akọnarị ndị Igbo onye Igbo ndị Igbo ọsị na ya bụrụ asị na ndị Igbo na-afọ enweghị eze onye si ala ọzọ onye si ala ọzọ akpọlịba ndị Igbo ndị Igbo gbakọbanụ dịka anyị jikọta aka ọnụ nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu enyi mba enyi nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu enyi mba enyi enwelu ndị Igbo na Kogi enwelu ndị Igbo na Benue enwelu ndị Igbo na Bayelsa enwelu ndị Igbo na Akwa Ibom ọha na eze ndị Igbo anyị chọba ife dalụ mmiri ndị Igbo akụ enyi maka na enyi bụ nnukwu anụ enyi bụ nnukwu anụ enyi mba enyi ịma nwatakịrị a na-asị nwata na ene ewu asị ya na ene ewu na a na-asị nwata na enu ene asị ya na enu ene ịma na a na-asị nwata na ene agụ Mmanụ ahụ enyi ahụ enyi amaala enyi ahụ enyi amaala enyi maka na enyi bụ nnukwu anụ enyi bụ nnukwu anụ oke enyi na-etiwala igbo ụzọ nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu enyi mba enyi nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu enyi mba enyi obi na-agbawa m ma m fụzi ya na nwanne m ozi ya nya nwanne m ọ sị na ya bụrụ onye igbo ile ya anya n'iru ị na-afụ onye igbo wee kpọzi ya nya nwanne ọ sị na ya bụrụ onye igbo ọ na-egbu ụta m onye igbo agọnarị ndị igbo onye igbo agọnarị ndị igbo ọ na ya bụrụ onye igbo anambra ọ bụrụ ọsọ Anambara bụ ndị igbo enugu ọ bụrụ ọsọ enugu bụ ndị igbo ndị Igbo na-abịa anyị ekene ọ bụrụ ọsọsọ ndị ya bụ ndị Igbo Ebonyi oke obodo odo ọ bụrụ ọsọsọ Ebonyi bụ ndị Igbo ndị Igbo bara ụba dịka anyị tubenu ndị Igbo ka anyị tubenu ndị Igbo ndị mba ọzọ chọ ka bụlụ ndị Igbo mana onye bụ onye Igbo si na abụrụ onye Igbo onye ndị befe na-azụ nkwọ si na ya bụrụ onye Igbo onye ndị be efe na-azụ eke si na ya bụrụ onye Igbo onye ndị be efe na-azụ afọ si na ya bụrụ onye Igbo onye ndị be efe na-azụ orie si na ya bụrụ onye Igbo abịzụ mkpụrụ ụbọchị ya nọ ọkwa ifeanyị ji ya malụ ndị Igbo ndị ka anyị tubenu ndị Igbo Igbo amaka ka anyị tubenu ndị Igbo ụwa m ụwa ọzọ nwanne m onye Igbo ka m n'obi na-agbawa m mafe ozi ya na